amụta nwa mere ma e were nnukwu uche amụ nnukwu nwa nke onye ibiga ha ka enye ọnwụ ruru ka ji wisi ọ nọkwa n'ọrụ ka a na-ekwu okwu ya anaghị ebu oke okporo akpara ise ya agbaka ya ụtọ n'aka ya na onye na ụlọ maka okokporo anaghị ekwe pampas ọ na-eji eme gịnị okokporo ji n'ime ahịa sị na enweghị ndị nọ ụmụ ya na ole nọ n'ime ahịa okokporo na-agba ahụ nwaanyị nwere nke o dowere n'ụlọ o ji aka ọkọ ji ite ofu mkpụrụ akụ lewe anya n'elu oji egbu ihe ogbenye ọ na-awa ahụ ogbenye na ọgba na ụmụ mmadụ ise ọ bịara kpokọrọ ọkpọ ọ bịawa anụ ka ọ bịa azụrụ eji ego ọrụ nwaanyị agụrụ echukwu iwu iri ya sị wepụrụ ya nke isi onye ka o ji azụrụ ụmụ ya etotoro nwaanyị agadi o chetara ọnwụ di ya elu duda ewere elu ka ọ na-eme nke oru ala ya gọrọ ngwụrụ bichiri ụzọ ya ma amara ya biri n'ụsọ osi nọchiri ụzọ na-eri apa mma eburu enwe ha akpa ọpara nke ya anya nkụ polisi enwe ha akara nye batịn ibu ihe egbe ya kụtara gị okwu maka egbe mgba adịghị n'ime iwu obiri ka ọ wee bụrụ egbe na-achụ agụ ọ na-eme ka obi sie ike esa ahụ adịghị ha ga dị nwa je eleta anya ọhụrụ ya ka ọrụ ahụghị m ihe kpara nze ajala fri na ahụhụ gụrụ ọ na okpu ka a na-ama oke ọha nze maka ọ ube ka nze ji ra ntụ iku bugarịsị ọdụ igu ya adịwe ya ebe o siri bute anyị ahụ njedebe afọ afọ ya ahụ njedebe anyị anyị na-ekwu okwu agarị ofu bụ ego oyibo eji enyere ndụ aka nnekwu ego maka ikorobịa mma anyị ọrụ ya kụrụ mmiri nwee eberebe gburu na ndụ ya ikorobịa ahụ ya na-aga ya na-ele n'anya arịrị na-egbu ya maka ọ dịghị ya na akpa anyị bịa aka na ka anyị bita gara bụ ego ibe enyere ndụ aka maka ịta aka na-aga onye ngala ọfọzie ya onye oti mana ike adịghị ngwere m nwa ya si ndị bekee ya agbụ mhm. onye bụ ihe usi ka izi na-ejekwu ọbara bụ onye abịagwuru anyị mgbe o ji ala mgbumgba azụ akwa na anyị mgbara akwụkwọ si n'elu dara ala ọ gbagara ọsọ aga ife na-achụ ya nọ mgbara akwụkwọ na-ejere ikuku ozu ya na nwoke na nwaanyị bara n'ime ụlọ ibe akwa ihe na ala ana egbe ji si oje ekwe ahịa wa na ahịa hapụ ịbịa bụrụ ihe ọ na-eri goma gala sin boroko na de bozo ye go boroko no mo api ji jengala na chia para bure bio me mm. na kami ya lo ajo wan ka ba bri nu lo na esim exact ko to na wo to de mo do mere ge ma no tisha na rezo ma ko nye zuwa wan we me chia ya je bi enwe ya ma che we ba na jo wan bo do nya jo wan we me chia ya wure bia palo me na bo e. e e bi o te te la ba me mo po bia anyị si ihe ọma ya emere anyị anyị azụ ka afọ anyị ha ala ka afọ anyị zụọ afọ anyị zụọ nkwọ zụọ eke zụọ ya anyị na-anọdụ n'ụbọchị ọ na-awa ọkọkpara ụrịbịa nga dị na omesia ya atụwa ururu ji sika ma isi a ga-asụ n'ite ọchịcha ha na dinta ebe ha gbara ọsọ n'ime ọhịa enweghị onye ama aha nne ma ọma iwu respekti mee na ọnwa ikpete ngwọrọ enyi w isi ya dị ike ngo na ntụtụ isi nkwasara ile ahụ big man enwe ndị eji blọk bute ụta na anaghị ada nala gbara aka aja mee na ahụ ihe ofe emeta garị ofe na-ekwere egwu ya ya eri ya abịa anyị nwara n'ụlọ ya na-anọta ihe ọma ụmụnna anyị jere obodo oyibo ha ya ha gba akalụ anyị ejikwa ihe ọma bịa dozie ihe ọma lọta bịa dozie ala igbo ba ndị ọcha bịa were nke anyị na ha ga-eji azụ nsakọta nke ha nwere bịa dozie ala igbo be anyị ọ na-awa alachịkwa alachịkwa nwa ka ya racha akpara chukwu na ndị anọchie ha ka ichekwa e chere akwa tarata kpukwa ha ka ọ kọsị ekpukwa ụmụ ya mm-hmm. maka onye ọrụ jee n'ụlọ akwara akụpụrụ isi ịjụ ya ka ọ da ada na ọ ya agwaghị ebe a nọkụpụ ya akwara sị egoghị m ya mmanya o m ya na nkịtị asị m ihe eri ya abịa nke iri ya ha abịa kama mụ ọ dị mma ya achụ ọsọ dada ya werekwa ije jewa o jide onye mmadụ nke o eri akọ na anyị e nwere ndị aka mma anyị na-emere ndị ka anyị mma mere aka niile ahụ ụwa mhm. maka enweghị emere nwaanyị onye ara ọsọ n'isi ebe ndị ọzọ dị mma onye ara jiri na-apụ ndị be ha jụọ ime oji alụ ya sọ ọnụ egwu satụ n'anya ojije eji ọnụ egwu o ya abata kwesị ihe ọma ya emere anyị na-achụkwu na mmụọ dị n'ala